please don't make much noise mm. biko emela mkpọtụ Nguku, get it hi guys welcome back to my channel my name is queen and i'm popularly known as Ibo with queen tv in this channel we speak Ibo language in this channel we learn how to speak Ibo language if you're a beginner and you don't know how to speak Ibo language this channel and this video is for you and if today is your first time watching me in this channel, please do not forget to subscribe. Subscribe and click on that notification bell over there so that anytime I upload a new video, you always be the first to see it. In this video, we are going to be talking about few words that can help you speak Igbo very well. So guys, let's start. Don't talk. Don't talk. When you tell somebody, don't talk. Don't talk. Don't talk. Don't talk. Ekwula okwu. Ekwula okwu. Ekwula okwu. Don't talk. Ekwula okwu. Don't talk. Ekwula okwu don't talk ekwula okwu that is don't talk ekwula okwu don't talk ekwula okwu ekwula okwu don't talk ekwula okwu shut up shut up shut up shut up mechie ọnụ gị mechie onoge shut up mechie onoge Metier mechie that is shut up mechie onoge shut up mechie onoge you have to shut up mechie onoge Metier mechie gịnị shut up please listen please listen when you tell somebody, please listen to me. Please listen. You have to listen. Please listen. Biko gente. Please listen. Biko gente. Biko gente. Please listen. Biko gente. Gente. Biko Biko is please. Biko is please. Listen is gente. Gente. Please listen. Biko gente. Please listen. Biko gente. Please listen. Biko gente. Biko gente. Biko gente gee ntị biko gee ntị that is please listen biko gee ntị please don't make much noise please don't make much noise please don't make much noise biko emela mkpọtụ nke ukwuu biko emela mkpọtụ nke ukwuu biko emela mkpọtụ nke ukwuu don't make much noise biko emela mkpọtụ nke ukwuu please don't make much noise emela mkpọtụ nke ukwuu emela mkpọtụ nke ukwuu please don't make much noise biko emela mkpọtụ nke ukwuu biko emela mkpọtụ nke ukwuu biko emela mkpọtụ nke ukwuu don't make much noise emela mkpọtụ nke ukwuu stop crying Stop crying. Stop crying. Stop crying. Kwụsị ibe akwa. Kwụsị ibe akwa. Stop crying. Kwụsị ibe akwa. Stop crying. Kwụsị ibe akwa. That is what? Stop crying. Kwụsị ibe akwa. Stop crying. kwụsị ibe akwa stop crying kwụsị ibe akwa baby stop crying kwụsị ibe akwa kwụsị ibe akwa kwụsị ibe akwa that is stop crying kwụsị ibe akwa stop crying kwụsị ibe akwa why are you laughing? Why are you laughing? Why are you laughing? Why are you laughing? Why are you laughing? Kee ihe na-achị gị ọchị. Kee ihe na-achị gị ọchị. Why are you laughing? Kee ihe na-achị gị ọchị. Kee ihe na-achị gị ọchị. Why are you laughing? Kee ihe na-achị gị ọchị. Kee ihe na-achị gị ọchị. Kee ihe na-achị gị ọchị. Kee ihe na-achị gị ọchị. Kee ihe na-achị gị ọchị. That is, why are you laughing? Okay, ihe na-achị gị Your sentence is wrong. Your sentence is wrong. Your sentence is wrong. Your sentence is wrong. Ahịrị okugi gị mma. Your sentence is wrong ahịrịokwu gị adịghị mma ahịrị okwu gị adịghị mma your sentence is wrong ahịrịokwu gị adịghị mma your sentence is wrong ahịrị okwu gị adịghị mma ahịrị okwu gị adịghị mma your sentence is wrong ahịrị okwu gị adịghị mma ahịrị okwu gị adịghị mma your sentence is wrong ahịrị okwu gị adịghị mma your sentence is wrong ahịrị okwu gị adịghị mma your sentence is wrong ahịrị okwu gị adịghị mma stop jumping stop jumping stop jumping stop jumping kwụsị iwuli elu stop jumping kwụsị iwuli elu kwụsị iwuli elu kwụsị iwuli elu stop jumping kwụsị iwuli elu kwụsị iwuli elu kwụsị iwuli elu that is stop jumping kwụsị iwuli elu my hands are clean my hands are clean My hands are clean. My hands are clean. Akam di ocha. Akam di ocha. My hands are clean. Akam docha. My hands are clean. Akam docha. Akam di ocha. Akam di ocha. My hands are clean. Akam di ocha. Akam di ocha. Akam di ocha. My hands are clean. Akam di ocha. My hands are clean. Akam di ocha. Stand there. Stand there. Stand there stand there ụrụ ebe ahụ ụrụ ebe ahụ there's stand there ụrụ ebe ahụ stand there ụrụ ebe ahụ stand there ụrụ ebe ahụ ụrụ ebe ahụ ụrụ ebe ahụ that is stand there ụrụ ebe ahụ stand de kwụrụ ebe ahụ kwụrụ ebe ahụ kwụrụ ebe ahụ kwụrụ ebe ahụ that is stand there kwụrụ ebe ahụ i love you i love you i love you ahụrụ m gị n'anya ahụrụ m gị n'anya ahụrụ m gị n'anya that is i love you ahụrụ m gị n'anya ahụrụ m gị n'anya that is i love you ahụrụ m gị n'anya ahụrụ m gị n'anya ahụrụ m gị n'anya that is i love you ahụrụ m gị n'anya I love you. Ahụrụ m gị n'anya. I love you. Ahụrụ m gị n'anya. Go and bath. Go and bath. Go and bath. Go and bath. Go and bath. saa ahụ. Gaa Gaa saa ahụ. Go and buff, Ga saa Ga saa Go and buff, Ga saa Go and buff, Ga saa Go and buff, Ga saa Go and buff, Ga saa Go and buff, Ga saa Go and buff gaa saa come down come down maybe the person is up you're trying to tell the person come down come down come down that is lọtuo lọtuo come down lọtuo come down lọtuo lọtuo lọtuo. that is come down lọ tụọ lọ tụọ lọ tụọ lọ tụọ that is come down lọ tụọ where are you where are you where are you where are you ka nọ Ke ebe ị nọ? Where are you? Ke ebe ị nọ? Ke ebe ị nọ? Ke ebe ị nọ? Where are you? Ke ebe ị nọ? Where are you? Ke ebe ị nọ? Where are you? Ke ebe ị nọ? Ke ebe ị nọ? Okay, ebino so guys we are going to stop this video here if you like and enjoy this video please do not forget to give me a thumbs up and don't forget to subscribe and click on that notification bell so that anytime i upload a new video you always be the first to see it see you guys in my next video bye